Molekuru down ka m nụkwa na Naija rappers aba hụrụ down enyegide nsogbu na stage mensa se m tụọ down na-akọ faga van down nwa biko go down fa kwa fire kọmi dragon na sweet hiti mana abata na crowd ana na-anarụ defiti if I want the less before you nkụwa gị ka m take her ọ bụ na mmadụ na nwere swag m biko jụọ nkọlịka mana ịchọpụta wute gị i isi na gota igbo tụrụ iwọd biko dress abụ m the next thing na wetin life no be betting i no come here to dey look like gotin i start from the bottom tọntọn ma ifara asị m jiri nwayọọ na ịya kọnta rosu bụkwa tọnda eche ịma jiri maka ịbịa n'ike mma pịkwa gị ma ịpọwa nwanne ebele ebelu nwanne nwanne ebele ebelu hit to hit back to back anyị anyị na singili igbo sọfọ n'igbo na mbido igbo ịbata obodo jụ ndị na-erika If you wanna hang out, come and take the handout. Man, When I see you, get out. Music is the business. On the name of fitness. All I'm there, someone but you see anywhere the thickness. Say, when I bro now, no be like If you say you no be geisha. All I ask from God's for me to spend the money bundle. Now, already wake, I'm an accusing money bottle. Go range over, election take you over. Man, over, okay, more, more, I get take you over. to the world, and you want a gods. jamsila aka n'akwa ịgba ọkụ ị nwere gods anya man prop eh piano piano biko piano onye egwu

yada that's them, man. Luais involved. Exclusive from soundreloaded.net.